ekene m unu ndị ọma igbo ji eme ọnụ asị m nke onye chiri ya zelu ọ ka o si adị n'ife onye onye ụwa dị ọra mma tv ka anyị na-ewetalo gị ya bụ mmemme ee dịka o si wee dị n'ụbọchị nke taata aga m ewetala unu ihe gbasalụ omenala na ọdịbendị mana dịka o si adị aga m akọwalụ unu ihe gbasalụ ụfọdụ ihe anyị ji etipụta egwu ọ na-abụ ndị mmadụ na-afụ ọ dịka ọ na ya amara ife anyị na-eme dịka ife nji n'aka a na-akpọ ya ọja ihe a bụ nnọọ osisi atụrụ atụ were oghere n'ime ya ma ọ bụ na ị na-ezi anya ọfụma na ya ị ga-afụ na ọ bụ ihe ndị nna nna anyị dewela anyị dewela ya na-abụ eweli ya kwuo okwu ndị nna nna gbogbo wee n'ife anyị na-ekwu dịka o si wee dịka nsi wee na-akọwalụ na m ga-akọwapụtalụ elu ife gbasalụ ife niile gbasara anyị ji eti egwu ife dịka ịgba ife dịka ịchaka ife dịka ekwe ife dịka nshakana ife dị iche iche eji akụ egwu mana ife mere njichọ ịkọrọ ya bụ na a sị na onye ajụjụ anarakwa efu ụzọ ka o si wee dị ya bụ mmemme anyị na-ewetara unu m ga-ebido nke taata kọwala unu ife gbasara ọja ọja bụ nnọọ osisi atụrụ atụ nwere ike iji osisi ọbụla wee tụọ eji akpọku onwe ọja dị iche iche ọ na-abụ afụọ ịma na ya bụ mgbe gboo eme ihe dị otu a ndị mmadụ amara na ọ dịkwa ka mmadụ anwụgo o nwere ọja ike onwe ọja ọ ga-agba afọ ịmara na a ah, nnukwu eze onye okpu mmemme dịka ka nsi wee kwuru ịma na ọ dịka onye ahụ agago ya bụ na onye ahụ agapụgo n'ofe nke ọzọ mana ka anyị jidekwe m n'aka na omenala anyị amalụ nnukwu mma omenala anyị atọka ya bụ ka anyị e jisi n'ike kwado na omenala anyị ee ka m si wee kọwala unu na ife n'aka bụ ọja ka m nyekwa unu ọzọ ka unu nụ ka ya bụ ọja si ada ekene m unu rigo masịla anyị ọ ka bụkwa ihe mmemme a na-eme na Nwadịọra Mma TV onye na-anụ onu ya bụ ichie ọnọdụ ugo nke mbụ na mbụ ka emesịanụ mana echefukwana n'oge a n'oge ọzọ aga m akọwakwala unu gbasalụ ụfọdụ ihe anyị ji eti egwu mana ife ọzọ m ga-akọwala unu n'izu ọzọ na-abịa bụ ife gbasalụ ịgba ka esi akụ ịgba ya na ife njiarụ ịgba ekene m unu ndị ọma na-esonyela anyị ka emesịanụ